ndị kọrent nke abụọ isi nke iri ma mụ onwe m pọl ji ịdị nwayọọ na obiọma nke kraịst na-arịọ unu mụ onye na-adị ala n'iru unu mgbe m nọ n'etiti unu ma mgbe m na-anọghị enweghị m obi ike n'ebe unu nọ ma arịọ m unu ka m ghara inwe obi ike mgbe m nọ n'etiti unu na ntụkwasị obi ahụ nke m na-agụ na ndị eji nwee anya ike imegide ụfọdụ ndị na-agụ anyị ka ndị na-ejegharị dịka anụ arụ anyị si chọọ n'ihi na ọ bụ ezie na anyị na-ejegharị n'anụ arụ ma anyị adịghị ebu agha dịka anụ arụ si ebu n'ihi na ihe agha nke ibu agha anyị abụghị nke anụ arụ kama ha sitere na Chineke bụ ihe pụrụ ịkwada ebe egwusiri ike ebe anyị na-eweda ihe a na-atụle n'obi na ihe niile ọbụla dị elu nke eweliri elu imegide ọmụma Chineke anyị na-adọtakwa ihe niile ọbụla a na-echepụta n'agha ịṅa ntị Kraịst anyị na-anọkwa dịka ndị edoziworo ikpepụta aghaghị ntị niile n'ihe mgbe ọbụla a ga-emezu ịṅa ntị unu unu na-ele ihe dị n'iru unu anya ọ bụrụ na onye ọbụla atụkwasịwo obi n'onwe ya na ya bụ onye kraịst ya gụọ nke a ọzọ n'onwe ya na dịka ya onwe ya bụ onye kraịst otu a ka anyị onwe anyị bụkwa n'ihi na asị na ọ bụ ezie na m ga-anyabiga isi oke karịa banyere ike anyị nke anyị onwe anyị were iwuli unu elu dịka ụlọ ọ bụghịkwa iweda unu agaghị eme ka ihere mee m ka m wee ghara ịdị unu ka a ga-asị na eji m akwụkwọ ozi m niile mee ka unu tụọ oke egwu n'ihi na ha na-asị akwụkwọ ozi ya dị arọ dịkwa ike ma ọnụnọ nke arụ ya n'etiti ya adịghị ike okwu ya bụkwa ihe a kpọrọ ihe efu ka mmadụ dị otu a gụọ nke a na aha mmadụ anyị ji akwụkwọ ozi kwuru n'okwu mgbe anyị na-anọghị n'etiti unu mmadụ dị otu a ka anyị bụkwa n'ọrụ mgbe anyị nọ n'etiti unu n'ihi na anyị enweghị anya ike ịgụ onwe anyị n'etiti ụfọdụ ma ọ bụ iwere onwe anyị tụlee ha bụ ụfọdụ ndị ahụ ndị ihe onwe ha na-eme ka a mara ha ma ebe ha na-ewere onwe ha atụ onwe ha werekwa onwe ha atụle onwe ha ha onwe ha aghọtaghị ihe manye onwe anyị agaghị anya isi rue ihe a na-apụghị ịtụ atụ kama dịka ọtụtụ nke ihe ọtụtụ ahụ si dị bụ nke Chineke kepụtara anyị dịka ọtụtụ ịbịaru ọbụna n'ebe unu nọ n'ihi na anyị esetịbigaghị onwe anyị oke dịka ga-asị na ya adịghị eru unu n'ihi na anyị bụ ndị buru ụzọ bịakwute unu n'ime ozi ọma kraịst anyị adịghị anya isi rue ihe a na-apụghị ịtụ atụ nke ahụ bụ na ndogbu ndị ọzọ dogburu onwe ha n'ọrụ ma anyị na-ele anya na mgbe okwukwe unu na-abụ bakarị a ga-eme ka anyị dị ukwuu n'etiti unu dịka ihe ọtụtụ anyị si dị ruo ịbabiga oke ka anyị wee zisa ozi ọma ruo ebe niile dị n'ofe unu gharakwa ịnya isi banyere ihe edoziri anyị n'ihe ọtụtụ onye ọzọ ma onye na-anya isi ya nyaa n'onye nwe anyị n'ihi na onye ya onwe ya na-eme ka a mara ya ọ bụghị onye ahụ ka a nwapụtaworo kama ọ bụ onye onye nwe anyị na-eme ka a mara ya